AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị na-asị ka onye nwe m nọnyere anyị niile duwe anyị dị ka ọchịchọ ya si wee dị anyị abịala n'ụbọchị taa n'ịga n'iru n'isiokwu ahụ nke anyị malitere ụbọchị gara aga nke sị gịnị mere ị pụghị ịrịọ gịnị mere ị pụghị ịrịọ ọ bụ bụ isiokwu anyị ihe anyị na-ekwu okwu ya bụ na mmadụ ga-anọ na mkpa ga-achọ inye aka ọ gaghị emeghe ọnụ ya si lekwa otu ọ dịrị m n'ihi nramahụ na-esi n'ihe dị otu a pụta ka anyị ji na-ewepụta ohere ileba anya n'isiokwu a n'ụbọchị taa ọ dị ihe dị njọ na mmadụ esi biko ọ gbarala m m si otu ole eme ihe dị otu a cheta na ndị Igbo na-atụ ilu ha sị onye ajụjụ anaghị efu ụzọ ọ bụ ya bụ isiokwu anyị n'ụbọchị taa onye ajụjụ anaghị efu ụzọ ọ bụrụ na onye ajụjụ adịghị efu ụzọ gịnị kpatara ị ga-eji wee nọọ na mkpa mkpa ahụ a na-anyịgbu gị ị makwara na naanị gị apụghị igbo mkpa ahụ ọ bụrụ na onye ajụjụ anaghị efu ụzọ ọ bụ gịnị mere ị e pụghị ịjụ ajụjụ gịnị mere ị e pụghị ịrịọ arịrịọ ka enyere gị aka gịnị ka ọ ga-efu gị ịsị anọ m na nramahụ gbatara m ọsọ enyemaka Nsị otu ole agabiga ọnọdụ dị otu a ọ rakarị ahụ onye ahụ ị na-arịọ arịrịọ asị na o inye aka ọbụla nye gị mgbe ahụ onye ahụ sị na o inye aka ọbụla nye gị gị onwe gị ị ga-anọrọ na-achọtaghị ogbugbo nye nramahụ gị ị pụrụ isi onwe gị na ị gaghị enyere onwe gị aka ndị Igbo na-asị na onye ajụrụ anaghị ajụ onwe ya ezi enyi m ọ bụrụ na ajụ gị ị ga-ajụ onwe gị onye gwara gị na ọ bụrụ na onye a sị na ọ pụghị inyere gị aka na ọ dịghị onye pụrụ inyere gị aka mgbe onye a na-asị na ọ pụghị inyere gị aka ị maara anya onye ahụ ji na-ele gị ị maara anya o ji na-ele ezinụlọ isi pụta anyị maara n'ezie na ọ dị onye ọ na-amasị ya rịọ arịrịọ ọ gaghị enweta ihe ọ chọrọ ọ na-ewute ewute nke ka nke ma ọ bụrụ na onye ahụ nọ na mkpa bụ onye ihere ọ ga-eme ya ọ gaghị enwe ike gbasaa ahụ ma ọ hụ onye ahụ nke ọ rịọrọ arịrịọ na-arịọtaghị ka m jụọkwa gị ọzọ gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ịrịọrọ mmadụ enyemaka ya sị na ọ pụghị inyere gị aka ọ pụtara na ọ dịghị onye pụrụ inyere gị aka ị ga-esi aṅa gbachie onwe gị nkịtị ma ọ bụrụ na mmadụ agbachi gị nkịtị ndị Igbo na-atụkwa ilu ọzọ ha sị na mmadụ bụ ibe ya ọkọkọwa anụ ọhịa ya gaa n'osisi ma ọ kọkọwa mmadụ ọ bụ mmadụ ibe ya na-akọ ya ya isi otu ụlọ agbachi nkịtị ị maara na ị nwere mkpa nke chọrọ ogbugbo nke ị na-apụghị igbo ihe m chọrọ ime ka ịmata n'ụbọchị taa onye mụ na ya na-atụgharị uche bụ na ọ bụghị na onye ị chọrọ enyemaka n'aka ya pụrụ ịsị ọ dịghị nke ahụ doro anya ma nke a apụghị ime ka obi gị daa mba o kwesịghị ime ka ị tụọ egwu kama ị kwesịrị ịtụ egwu na ọ dịghị mgbe ị ga-ezute onye ahụ nke jikere inyere gị aka ma ọ bụrụ na ị mechie ọnụ ihe kwesịrị ịtụ gị egwu bụ na imechie ọnụ n'oge na-aga oge adịghị eche onye ọ bụla isi otu ole emechi ọnụ ịnọ na mkpa n'eziokwu mkparị ụka ndị Igbo na-enye m ojuju afọ mgbe ọbụla ndị Igbo na-asị na ọkụkọ kwuchie ọnụ akwa ya ere gesi otu ole gba nkịtị onye mụ na ya na-atụgharị uche agbala nọ nkịtị ụfọdụ n'ime anyị ọ na-emerụ anyị na anyị apụghị ịkọsara mmadụ anyị apụghị ịkọsara Chineke ubi anyị abụrụ nke emejupụtara n'obi ịda mba n'obi nke na-enweghị olileanya n'ezie n'ụbọchị taa ọ masịrị m ka isiokwu a na-abịara anyị ọ bụ eziokwu na ọ dị ndị ọ bụ ime ka ihe ụfọdụ gbasara gị doo ha anya tutu ị na-esi ebe ha pụta ịnụla ya n'ama ma nke a ọ pụrụ ime ka ị ghara ịchọta enyemaka nye mkpa gị ọ bụrụ na echiche nke m ọ bụrụ ori na ị ga-enyere m aka were ekwe kụọ na nyere m aka nke ahụ gbasara gị ma ka m chọta ogbugbo onye mkpa ahụ nke jituworo m n'oge ahụ ọ dịghị onye ọ bụla ị hụrụ nke na-eme nke ọma nke na-aga n'iru na-achọghị enyemaka site n'otu ụzọ ma ọ bụ ụzọ ọzọ ya mere o ji dị mkpa n'ụbọchị taa ka anyị bụrụ ndị ga-enwe mkpachapụ anya mara na anyị apụghị igbo mkpa anyị ka ha ra nke a bụ otu ihe nke pụrụ ime ka ị marasị n'ezie na ime nke ọma gị dabere na ndị ahụ bụ ndị gabigaworo ụzọ ahụ nke chọrọ ịgabiga na ndị ahụ elere anya sị na amamihe ha adịwo elu na ihe ahụ ị chọrọ ime ndị hụworo ihe nọ n'ụzọ ahụ nke ị chọrọ ịgbado gị nwanne m nwoke nwanne m nwaanyị m na-achọ ka ị mata n'ụbọchị taa si gị na nramahụ gị niile emechila ọnụ onye ajụjụ anaghị efu ụzọ mgbe ị na-ajụ otu onye jụọ onye ọzọ ị ga-ahụ onye ga-asị a ah, mgbe ọ dabara onye dị otu a lekwa ihe o mere ma ọ bụ ihe anyị chọrọ ime lee ụzọ a ga-esi wee mee ya ya dị mma n'ihi na Chineke anyị kwesịrị ntụkwasị obi ọ dịghị mgbe ịrịọrọ Chineke arịrịọ ya ghara iduzi gị kpanyere gị onye ahụ nke ga-eme ka ihe ahụ bụ mkpa gị gaa hụ na ị achọta ogbugbo nye onwe gị ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị were ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria email anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụkwana gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 7224 oge a ka anyị ga-ejiwe nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị iche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa ọma na-ege ntị ndewo ana m arịọ amara nke onye nwe lelee isi gị karịsịa n'oge a anyị bịara ikwu okwu chineke udo nke onye nwe anyị dịrị n'elu isi gị na ezinụlọ gị n'aha jizọs taa anyị nwere isiokwu dị mkpa nke anyị ga-eleba anya ya mere tọọ ntị gị n'ala kpụrụ ezinụlọ gị bịa ka anyị wee nụrụ okwu ahụ na-egweta nzọpụta okwu na-egweta ọganihu okwu na-egweta ude na ezinụlọ ka ị na-eme nke a ka ngọzi nke onye nwaanyị dịwara gị n'aha jizọs isiokwu anyị taa si kwaa ire gị nga kwaa ire gị nga hụdata isi gị ka anyị sọpụrụ onye nwaanyị jehova imeela okwu gị ka anyị na-ekwu doo okwu gị nsọ n'ihi na okwu gị dị nsọ ka onwe gị dị nsọ okwu gị bụ e na amen ya mere ka m na-ekwu ka ndị gị na-anụ ka m kwuta nzọpụta ka ndị gị nata nzọpụta n'aha jizọs amen Ihe ọgụgụ anyị dị n'akwụkwọ elu, isi iri na asatọ amaokwu nke iri abụọ na otu akwụkwọ elu isi iri na asatọ amaokwu nke iri abụọ na otu ọsọ otu a ọnwụ na ndụ dị ire n'aka ọnwụ na ndụ dị ire n'aka ọzọ ndị na-ahụ ya n'anya ga-eri mkpụrụ ya a okwu a na-atụ ụjọ ọnwụ na ndụ dị ire n'aka ile anya n'elu ụwa taa ihe niile na-eme n'elu ụwa ọtụtụ ihe na-eme n'elu ụwa bụ ihe mmadụ kwutara n'ọnụ o nwere ndị aha aha bụ ekwurekwu o nwere ndị na-aza ohu ọnụ ọ na-eri o nwere ndị na-aza dị ka aha ihe m na-ekwu n'ebe awụ na aha ndị ajọ njọ kama na nghọta nke mmadụ ihe lere anya mmadụ ikwu bụ ihe ziri ezi ọ wụghị ihe ọjọọ ọtụtụ mmadụ ekwuola okwu dubara ha n'ikpere arụsị ọtụtụ mmadụ ekwuola okwu ọjọọ n'isi ụmụ ha bụọ ha ọnụ bụọ nwaanyị ọnụ nwaanyị abụọ dị ya ọnụ ọ gaghị adịrị gị na mma ị ga-ata ahụ n'elu ụwa a okwu ndị ahụ adịghị mma ọ sị ma anyị kwa ire anyị nga nwa chineke kwa ire gị nga nwoke na-anụ olu m kwa ire gị nga nwaanyị na-anụ olu m kwa ire gị nga akwụkwọ nsọ si na ọnwụ na ndụ dị ire n'aka gịnị mere akwụkwọ nsọ ji kwuo ya bụ ihe ndị mmadụ na-ekwu taa ọwụ ihe na-ejighị ntị ege o nwere ọtụtụ akụkọ ndị ị ga-anụ site n'ọnụ enyi mmadụ o were onye ahụ were kọtọsịa o nwere ebe mmadụ na-agaghị akpata ụka n'aka o nwere ihe isi ihe mere na ha eburu ya na-agagharị ebe niile ya mere ọtụtụ mmadụ ekwuola okwu ndị dubara di ha n'ala mba aja ọtụtụ ekwuola okwu ihe dubara nwunye ha n'ala mba aja bụ ihe akwụkwọ nsọ ji sị na ndị na-ahụ ekwurekwu n'anya ndị na-ahụ ire n'anya chai akwụkwọ nsọ kwuru ya ba na ndị na-ahụ ya n'anya na ha ga-aghọrọ mkpụrụ ya mkpụrụ ya ọwụgịrị mkpụrụ ya wee ihe ọjọọ n'ihi na mgbe ị kwuru ihe mmadụ na-eme gị ọ ga-akpali iwe mgbe ị kwuru okwu ga-eweta esemokwu n'etiti enyi na enyi esemokwu ga-abịa mgbe ị kwesịrị ime udo ikwu okwu ọjọọ n'elu isi nwaanyị ma ọ bụ di ya esemokwu ga-abịa ya mere akwụkwọ nsọ na-enye anyị ndụmọdụ si e ma anyị kwanyere anyị nga kwa ire gị nga kwuo ihe ziri ezi ọbụladị ihe banyere ndị na-achị achị ma ọwụ na nzukọ ma ọwụ n'obodo akwụkwọ nsọ si ma ịkwa ire gị nga ilekwa o nwere ọtụtụ ebe na akwụkwọ nsọ ebe onye nwaanyị nyere anyị ntụziaka dị mkpa na akwụkwọ abọm isi iri amaokwu nke asaa ọ sị na ọnụ onye iberibe na ihe nọ n'ime na ọwụ nkọcha nkọcha na nduhie aghụghọ n'ọwụ ihe nọ n'okpuru ire ya ọtụtụ aghụghọ ndị mmadụ na-eji ire taa napụ ndị mmadụ ihe ndị mmadụ na-eji ire taa zuo ndị mmadụ oyi ndị mmadụ na-eji ire nke ọwụnadị ndị a na-eme ihe a na-akpọ yahoo yahoo ihe ndị a wụọ aghụghọ na-adịghị mma ihe mmadụ na-ekwu n'onwe ihe ọ ga-eme ọhụrụ ga-esa ihe a ọ ga-emere gị ka ọ ghọọ dọla hei ihe ndị a adịghị mma akwụkwọ nsọ si ma iwepụ aka n'ihe ndị a na ihe ndị a wụ ihe Jehova kpọrọ asị ma anyị kwa ire anyị nga kwuo ihe ziri ezi kwuo ezi ihe kama were ya kwuo okwu chineke were ya gwa mmadụ ibe isi ọ ga-adịrị gị na mma ile ọtụtụ ezinụlọ o nwere ọtụtụ ebe nne na nna na-abụọla ụmụ ha ọnụ ọ ga adịrị ya mma onye ka a na-eme ihe a ọkwa ezinụlọ a ka a na-eme n'ihi na ọ dịrị nwata mma ọ dịrịla ezinụlọ mma ya mere abụla nwa gị ọnụ gị onye nna nọ n'ebe a na-anụ m kwụsị ịbụ nwa gị ọnụ gị onye nọ n'ebe a na-anụ m kwụsị ịbụ nwa gị ọnụ na ihe ikike dị n'ire ikike dị n'okwu ọnụ ya mere ọtụtụ mgbe m nwere mgbe ihe ga-esiri gị ike gị mmadụ na-asị ị ga-anwụ anwụ si onye ahụ ee na onwe nke ị ga-anwụ na ị ga-adị ndụ ọnwụ na jehova na-adị ndụ ruo mgbe ebighị ebi na gị onwe ga-adị ndụ cheta na ihe pọl m kwuru na akwụkwọ ndị filipa isi anamokwu nke dị na atọ ọ sị enwere m ike ime ihe niile n'ime onye ahụ nke na-eme ka m dị ike onye ahụ ọ bụ onye jizọs kraịst ọkpara chineke dị ndụ amen ya mere mgbe ndị mmadụ ga-asị ọ gaghị adịrị gị na mma si onye ahụ na ọwụwa eziokwu na jehova gị na-adị ndụ mgbe mmadụ na-asị na ị gaghị agbake n'ọrịa na ọrịa na anaghị agbake ya agbake si onye ahụ na ọwụwa eziokwu na jehova gị na-agwọ ọrịa mgbe ndị mmadụ ga-asị na ị ga-ada ogbenye si ya na ọwụwa eziokwu na onye na-agọzi mmadụ bụ jehova nke osu niile nke ndị agha ya mere nwee okwukwe n'ebe onye nwaanyị nọ karịsịa kwa ire gị nga onye nwere onye nwaanyị kwuru n'akwụkwọ abụọma isi iri na abụ amaokwu nke atọ ọ sị na onye nwaanyị ga-ebipụ Iri aghụghọ ndị a niile ịnụrụghị onye nwaanyị kwuru iwe ndị a ire ndị a na-ekwu okwu mkwulu okwu okwu onye onye ha ka mụ onye nwaanyị sị na a ga-ebipụ ya n'ihi na onye nwaanyị kpọrọ ihe ndị ahụ asị onye nwaanyị kpọrọ ya sị ya mere nwa Chineke mee ka okwu gị dị ole na ole akwụkwọ akwụkwọ abụọma n'ebe ahụ isi iri atọ na anọ amaokwu nke iri na atọ ọ sị ma anyị doo ire anyị ma anyị wezụga ire anyị n'ikwu ihe ọjọọ ihe ọjọọ njọgburu onwe ya na-enweghị ile anya ma anyị wezụga onwe anyị n'ikwu okwu aghụghọ okwu iberibe okwu na-enweghị uru ọbara onye nwe anyị nwere ọtụtụ ebe onye nwaanyị na-adọla anyị akala ntị banyere mmadụ ịkwụ ire ya nga ya mere nwa chineke na nzukọ ị na-akwụ ire gị nga n'obodo ị nọ n'ime ya ị na-akwụ ire gị nga n'ezinụlọ gị ị na-akwụ ire gị nga iwu ndị ahụ a na-akpọ ọbata ozu ngwa ngwa ị batara kwuo ihe ị ga-ekwu ezinụlọ a nọ ọgba aghara di na nwaanyị amalite kụwa onwe ha ọkpọ n'inwe onwe ha na-anị onwe ha dịka na-awụ ndị na-akụ bọọlụ ọwụ dịka mmadụ eri wezụga onwe gị n'ime na okwu ndị ahụ adịghị mma iwu onye ahụ ga-abụ ịbata n'obodo kwuo okwu ọgba aghara adị iwu onye ahụ ga-abata n'etiti enyi na enyi ikwu okwu ihe ị ga-ekwu ihe na-awụghị eziokwu ọgba aghara dị onye nwaanyị sị ma anyị kwara ire anyị ga ma matakwa na o nwere ihe o kwuru ebe ahụ ọ sị na onye ahụ ga-aghọrọ mkpụrụ ha n'ihi na ọ dịghị mkpụrụ ọbụla nke mmadụ kụrụ n'elu ụwa nke ahụ na-agaghị aghọta ịkụọ mkpụrụ ọjọọ ị ga-aghọta mkpụrụ ọjọọ ịkụọ mkpụrụ ọma ị ga-aghọta mkpụrụ ọma ya mere kwa ire gị nga dịka onye nwaanyị na-enye okwu ndụmọdụ n'oge awa kwa ire gị nga kwuo ezi ihe kwuo okwu mbara uru okwu ịhụnanya gọzie ụmụ gị gọzie nwa gị nwoke gọzie nwa gị nwaanyị gọzie nwunye gị gọzie di gị gozie ụmụnna gị sị ha na ọgadịrị gị na mma chetakwana na ọ na onye nwaanyị bata n'ụlọ mgbe ọ bịa n'elu ụwa ya sị ka udo dịrị unu ọwụ ya ka ndị asụsụ asụsụ ndị ugbo na-asị asalam alaikum udo dịrị gị ọwụ okwu udo ka anyị na-ekwu ewetara okwu ọgbaghara kwuo ezi ihe kwuo ihe banyere uru karịsịa were agbasa ozi ọma nke ọbịbịa abụọ nke jizọs kraịst kedu mgbe e sịrị mmadụ ibe gị onye nwaanyị ga-abịa ọzọ kedu mgbe e siri ejiri mmadụ ibe gị sọ ọ nabatawo jizọs kraịst dịka onye nwaanyị onye nzọpụta ka ọ wee kọọ akụkọ akụkọ egwuregwu akụkọ elu ụwa akụkọ ndọrọndọrọ ọchịchị ana masị na ịkọ ihe ndị a dị maka ma kwuo nke ga-ewetara onye nwaanyị e, e, e, mbuli elu ngozi agbụrụ nke anyị amaala m ka ị na-anụ okwu a na ị ga-esi n'okwu ọjọọ ahụ ị na-ekwu wezụga onwe gị ka ị na-anụ okwu a ị ga-akwụ ire gị nga ka ị hapụ ịghọrọ mkpụrụ ọjọọ ka ịghọrọ mkpụrụ ọma ka onye nwaanyị mee ka okwu a kene ebe a ka ọ bụrụ nke na-agaghị abịazi n'elu isi anyị si na onye ọbụla na-ekwu ihe ọjọọ onye ọbụla na-akwaghị ire nga na ọ ga-aghọrọ mkpụrụ ya kama ka onye nwe anyị gọzie anyị mee ka anyị kwuo okwu okwu dị nro okwu ga-eweta nwere anyị eweta udo n'ime ndụ anyị na n'ime ezinụlọ anyị ana m arịọ ka ọ dịrị anyị na mma ka anyị na-ekwu okwu ndị a ka ọ dịrị anyị na mma n'aha jizọs kraịst bụ onye nwanyị hụdata isi ka m kpeere gị ekpere onye nwaanyị lee mmadụ ndị a ndị na-anụ okwu a onye nwaanyị biko gọzie ha mee ka ha kwuo ire ha nga ka ha kwuo okwu udo ka ha kwuo okwu ịhụnanya ka ha kwuo okwu ọganihu karịsịa n'ime ndụ ha ka ha kwuo okwu ga-emeghere nwa ụzọ ọ bụghị okwu mgbachi ụzọ n'ihi na ọtụtụ mgbe ndị mmadụ ga-asị amaghị mma m ga-agbakekwa n'ọrịa onye nwaanyị wepụ ụdị okwu ndị a n'ime ha ka ha sị ee ya ma m na jehova bụ onye nzọpụta m nọ na adị ndụ mgbe ebighị ebi ka ịnụrụ nụrụ arịrịọ nke m nwe m rịọ n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen ezi enyi m ọma na-ege ntị ohere ọma ka anyị ji na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ na-ejikwa otu aka na-ekele ahụrụ eze mma ogoji nwa chineke tere mmanụ onye wetara anyị ozi ọma nke pụrụ iche nke sitere n'ime akwụkwọ nsọ ma na-arịọ ka chineke nọnyere unu ka ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary guine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo